ndị amama ọnụ nnarịkwa mkpa ole ndị igbo na n'ọna igbo na-ezuola owere na-eriela na bụlachi na omenakpọ ole ndị zụga ahịa ndị n'ụma ime ahịa ndị jere ọrụ ekelekwala m nnu aha m iwu mgbado oreresa m ndị mara mma abụ m mgbọrọgwụ na mkpa akwụkwọ nwaanyị ọma eji m ekwu ya mgbe ọbụla eji m eji ụlọ ọrụ ebube afrịka ewefu amụrụgwụ mara mma anyị ejenye na ndụ aka ọ bụ eziokwu si ekwere m nkwa si <laughs> nne ya ọma naghị ee nnu jere awọ e, m taa ee daa ngwanụno ịgbahụkwanụ ọhụ na mabela ti nna gị akafụ alajabụ ee mgba na eme anya ahụ na ndewonu ọ ndị gafecha gafecha masị m ekele n'onwe <laughs> mgbado were resam eji m ekele fụ ekele daa ewo abịara m si olololo ha adafala nnada nụrụ ga ama gị na anyị kelee n'igbo akwụkwọ nna m nọcha ha mee mgbọdọ ụra aha mee mgbọdọ ụra dị samo anyị bịara ikwute anụ na ihe gbasara eze ọ kwesịrị inwe ihe gbasara nje staf mana akpa o siri bịarịrị ala mashima parịa a na-akwụkwa na ihe gbasara keta ndị mmalite ala m akwụkwọ na-achị mgbọkpọ owere resa m kalata ịkala ụnụ kwuokala ihe gbasara eze omeme eze ịra ahụ mbakoloke bekee shọhol eze ịhụnamabala anya la anya otu onye de ala m chi mgbọkpọ ịhụkwala arịmakwa okporoko ya akpa chiehe nkwa o ruola aka ahụ ihe gbasara ya eze ara ga-ahụ oji amị ga-amị gị ṅụọ mmiri kpa ya afọ ya mịa akụ isi ọkụkọ ya be eme otu ibe mbele ntị ọzara aza gị taa aha ya amaghị jijijijijiji chai ngwa gaa na-echechi agịghị ijefe eze gị agịghị ijefe eze gị harakala eze ahụ ịfụtụla ya gema ntị ihe enye ya m chọrọ ikwu ugwu aka m he m chọrọ ikwu ihe gbasara ya ka ị ga-eche anya ị ga-ehụ shi ị ga-eche anya mee ya eze gị esighị ike maa mma mbakolo ọwụkwanụ nke bekee kpọrọ holu nọgeze emenene ya anyụchie eleghị gị mere na mme jezu alọm onye ọla mara na ha alọm o eji eji na asa eji ọwụ na-achị ọha na eji eji asa eji eji ime ahịa gaa zụrụkwa alọm saa ya satuo ya n'ụlọ nọ ya ahụ nke ahụ nke mbụ tu nke bekee kpọrọ potash ọhọzi gị ala mme enwe ndị eji akpọ ya aka mụ nwee ndị akpọ ya nnu anwụrụ ọwụ nnu anwụrụ eji ere ya ime ahịa arị ahịa ijere ego ịhụ nnu anwụrụ ego ịhụ pụtash o juru eju a na-achọ achọ onye azụnụ ya ne ekwuola m alụm ekwuola m potash wụ n'aka m ele ha ọzọ ose nkiri ose igbo ose nkiri ihe ndị ne ịhụ na ya ime ahịa ị ga nnu ya ahụ juru eju iwe ose nkiri gewe alụm gewe anị na otu ngaji nnu bịa sụna ya kpa anị ndị ọma igwe a e, ga asụ ihe niile ma ose ma alụm ma nnu anwụrụ ma nnukwu otu ngaji nnu sụja nnọọ ihe niile ime ọkwa gị iji eji gị were ọkwa gị gị were akọdụ gị sụja ya onye ọma ga na kọrọ ụnya kpa lee n'ukwu eze gị ebe ahụ raga nnọọ ga ahụ were ha ahụ tee ya ukwu eze ma ebe ara ga ahụ tee ya ma elu na ala kwụrụ ya ọnụ nkeji ise nke bekee 5 minutes gana were mmiri kwụkwọ ọnụ gị gbufuo ya onye ọma mara mma ị ịmasị gị mee ya kpa ahụ mkpụrụ ụbọchị asaa ị ga-echọpụtachi eze aha ara gị ahụ kwụsịrị ọ ga-akwụsị ya <laughs> lukene ịkpa m ọchị biko nara na ọkpa m eme eze na gaga ahụ ga nkwụsị ee eh, eh, eze mbakolo azụ em sorry hol eze mbakolo nọ <laughs> ya anyụchie ukwu eze ragaga ahụ ya kwụsị e, eze ga-esi ike ya eme eze ga anakwa enwu zazazaza akpụkpọ eluigwe nna hụ nnakpake m ji enwuga hmm. gị mechaa ihe ị ga-echọfashi enwe kpa ndị ọkụ ala kriti ji were bekee nọ ndị ga nwobi akpọma gị kpeshi akpọmshi mgbọdoe mgbọdoreresa mbịa o mbịarụ nweshi njakịshi eze njakịshi eze ọkụ enwume ebe ọbụla ndị chọ ndị chọga atụkwa ọwụkwa n'ọkụ nwee ma ime ya oge ime eze ga na-enyo gbagbagbagba eze gị eshi ike ọmịiko ahụ ha ha amị gị eze ara gị eze ahụ eme eze eme gị jijijiji ihe niile ndị ahụ akwụsị a na ule ikekwe ijere ule ebe eji ịkpa ọkpụkpụ nwanne gị tachaa ga kpari edo gaa gbahụ onye mbụ mara shụrụ nkịta bịara nga ahụ ejekwala ife eze gị nna zụacha ihe niile m kwuru mee ya nga gị mee ya ụyọ gị kpojie ya ma na agịna ala m ozizi mgbọdọ chai ahụ kwuru nnọọ dam damkpa ahụ kpochere ya wuo ya ndị ọma achịcha yọma n'ebe m nọ ee eji m aka shaketi a kpọrọ sọ akọkwara m ya na nna ka anyị marịa ya ọzọ achị mee onye kere eluigwe n'ụwa ya gosiela m nọ nna ndị dị agala m akwụkwọ eso mmega yarị ụbọọla nụ mma o nna echefukwala si ebube afrịka wuye ọrụ eji akwali asụsụ igbo ụyọ ọrụ eji ewepụ a mgbọrọgwụ uru iche iche ọ stafụ onyere gị nsogbu elee ka ọwọ fibroid jiri n'ọsọ were iche kpọtụrụ anyị anyị anyị mee ya akpa na-eche eme ya kụọ nnọọ ya bụ ngori akpa ahụ mechi na-ekwu kpekpekpe ifufe ọrịa ọjọọ ahụ ahụ anyị a sị m ya remụbala nụ mma o ndewonụ ọhụkpọ ha